anyị abịa n'ọzọ n'ụbọchị nke taata wetara ife omume a na-akpọ mmanụ eji eri okwu nke ndị Igbo na-akpọ inu ọ na Cultural Mbali TV ka ife omume nke na-eme na tupu anyị aga n'iru anyị ga-enye ụfọdụ ndị anyị okwu agbamume n'ụbọchị nke taata ụbọchị nke taata ọ ya dịrị nwoke mma dịrị nwaanyị mma apịakọtakarị anya azụkarịa ewebere ugobere nke si ibi ebe na nkwụkwọ anya ndụ mmiri ndụ azụ mmiri enwe ilo mmiri atara azụ anwụrụ onye na-akwarụ ndị ono n'afọ iji anyị ahụ ije mmiri kwa ya wụrụ ije nkụ. tụọ na nwa afọ igbo ọ na-eme n'ụbọchị nke taata ọ ya abalị anyị gbuo n'aka anya ihe egbu na ama anyị gbuo n'aka ekpe ihe egbu na ama maka mma mmiri onye na-amara egbu na-egbuji ụkwụ anyị jewe eje ọ ya adịrị anyị mma anyị na-awa na ọ ya adịrị anyị mma ka ebe anyị nweta ata ka anyị nweta ata ka anyị pụọ ịnụ one ma one ma tupu anyị aga n'iru ngị onye na-ekiri ife nwa nna m ife omume biko cheta ka ichi anya folo ma sọskraịbụ ife omume nke nwa gwara ka anyị ji kwado omenala igbo ka omenala igbo wee na-aga n'elu ka ndị na-eto eto marụkọ asụsụ igbo marụkọ omenala igbo ma marụkọ ite esi atụ n'igbo na nwa inu ahịa atụ inu gbasarụ agụ na mgbada ka e ndị Igbo na-atụkarị ilu agụ na mgbada agụ na mgbada fa awọị fa ụlọ ọị mana ọbata iji atụ ilu agụ na mgbada nke mbụ agụ na alaiki mgbada anya na atụ ya ụtọ hinne o so na anụ ọ na-eri mgbe ọbụla ndị wee were ya na-atụ ilu ka anyị ala igbu oge unu ka anyị wee gaa n'iru mee onye ọsịsọ ka na asị na-eme ngwa ngwa emeghara ọdachi tata nwa inu nke mba ya atụ gbasara agụ na mgbada bụ na a na oyi agụ na mgbada bụ n'afọ ojuju ọrụ na mgbada ọrụ n'oge agụ atụkwa gbasara agụ na mgbada na ụkwụ ji agụ mara abịarị agwọ Okwu ji agụ mara abịarị agwọ nke ịtọkwa ahịa atụkwa si ọ bụrụ na na afa a na-agbalụ nwa agụ na nwa mgbada nwa agụ ji anya afụ nwa mgbada were ụkwụ were ntị na anụ a sị na afa a na-agbalụ nwa agụ na nwa mgbada nwa agụ ji anya afụ ma mgbada were ntị na-anụ ịnụ one ma one ka anyị chọrọ ịtụta ata ka ọnwa afọ na jide ya aka ma malụkwa ya na onye kenekwa m